Please leave me out. Gano kaya ng kono. Oh, jiri wa, you miss me ka Kaya ọnụ! Jiri Maka. Oh, oh, mm, I'm Ya kaya bihi. Okay, Me Nyipia. Ah. Hmm. Any plan yet? I'm here some game. Mm-mm. For now. Okay, for now I'm hmm. happy. <laughs> I love you. I love you too, White Bishop. <laughs> I touch you. <laughs> I touch you too. Gbàgbé ní kàánú kọ́ ọ́ lónà. Jíìpé ni aka dịkwa open nọ ee ọ dị M ga-emechie ya <laughs> ume rụra si na life na